AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji tụgharịa uche n'okwu nke ezinụlọ aka m na-agakwa n'iru ịrịọ amara nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m due gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ezie n'ụbọchị taa anyị abịala n'ọzọ isiokwu nke ụbọchị taa bụ nke e dekwasịrị ọnụma site n'enweghị mkpebi ọnụma site n'enweghị mkpebi William James ka ọ na-ekwu okwu mgbe gara aga mere ka a matasị na ọ dịghị onye ọ bụla nke nwere ọnụma n'ime ya karịkwa onye ahụ nke na-apụghị inwe mkpebi emere ka m ghọta na Joyce Meya, onye mere ka ozi a ruo anyị ntị n'ụbọchị taa bụ onye enweghị mkpebi na-agbakasị ahụ n'ihi na ya onwe ya bụ onye na-enwe mkpebi ọ dị mgbe obiri ndụ nke inwe mkpebi oke ngwa ngwa nke ọ hụrụ dị ọrụ na ndụ ya ma emesịa achọghị ụzọ a ga-esi wee mezie ọrụ ndị a m na ọ bụrụ na anyị dị otu a dịka anyị hụrụ onwe anyị dịka ndị na-enwe mkpebi ma ọ bụ onye ọbụla nke hụrụ onwe ya n'ụzọ dị otu a biko welatatụ aka n'ihi na mgbe ụfọdụ ọ na-ara ahụ imezi ihe ndị a ọ bụ ezie na anyị pụrụ ịbụ ndị nke na-enwe mkpebi na mgbe o kwesịrị na n'ụzọ ekwesịrị isi nwee mkpebi ọ dịkwa mgbe ọ na-ara ahụ anyị abụrụ ndị na-atụtụ nchi nchi na-amaghị otu anyị ga-esi malite otu ihe ma ọ bụ nke ọzọ inwe mkpebi ara anyị ahụ ihe na-akpata nke a mgbe ụfọdụ bụ na anyị na-abụ ndị ọ ga-amasị ịchọpụta ma hụ na Chineke kwadobere ihe ọ bụla nke anyị na-eme ọ ga-amasị anyị ka ọ bụrụ na ihe ọ bụla nke anyị na-eme ya edu anyị anya si ee Chineke chọrọ ka anyị soo ihe dị otu a n'ụzọ dị otu a ma ọ bụ mgbe dum ka ọ na-adị mfe ee e, ma dịka mmadụ anyị bụ ihe anyị kwesịrị ime bụ ibido otu ihe n'ụzọ ahụ nke anyị lere anya ya ọ bụ ezie na ọ pụrụ iweta obi ọlụlọ mmiri ụjọ ga-ejide anyị n'ihi na anyị amabeghị o doghị anyị anya ihe anyị na-emeje ma nke a bụ nke ị ga-eme site n'ekpere ma rịọ Chineke si ya biko onye nwe m ọ bụrụ na ụzọ nke a m na-agbado ga-abụ nke ga-etinye m na nramahụ nke m na-enweghị ike isi n'ime ya pụta biko mee ka ụzọ a mechie ma ọ bụ kwụsị m n'ime ihe dị otu a ị ga-ahụ na ị ga-anata enyemaka n'aka Chineke ma otu ihe m na-agaghị ime ka anyị mata n'ụbọchị taa bụ na ọ ga abụrụ anyị mfe ịmụta ime mkpebi ma ọ bụrụ na anyị emebeghị mkpebi nke mbụ ọ bụrụ na anyị na-enwe mkpebi ị ga-ahụ na mgbe ụfọdụ anyị ga-eme mkpebi nke ga-alụpụta ezi ihe mgbe ụfọdụ anyị enwee mkpebi nke na-aghọ anyị aghọ m ihe m na-arịọkwa onye ọbụla nke mụ na ya na-atụgharị uche n'oge dị ugbu a bụ na anyị niile ka na anwụ otu esi enwe ezi mkpebi malite ihe ahụ nke ị chọrọ ịmalite mee ihe ahụ nke obi gị gwara gị ma site n'ihe nlụpụta ya mụọ ihe ekwela ka ihe ọ bụla nke ị na-eme bụrụ nke obi gị ga-agbaze n'egwu ga-ewe bụrụ onye na-agaghị enwe ike kpakọọ onwe gị ọnụ mara ihe nke ị kwesịrị ime otu onye nta akụkọ mgbe gara aga hụrụ otu nwoke nke na-elekọta ụlọ akụ nke na-eme nke ọma ya atụ ya n'anya ya gakwuje nwoke asị ya nna m ukwu biko ahụrụ m na ị na-eme nke ọma ọ bụ gịnị bụ ihe ndabere nke ime nke ọma gị onye isi nke na-elekọta ụlọ akụ wee sị ya naanị mkpụrụ okwu abụọ ya sị ya nna m ukwu gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ inwe ezi mkpebi onye nta akụkọ jụọkwa ya ọzọ biko m ga-esi aṅa mụta inwe ezi mkpebi ma nwoke a bụkwa onye zara ya sị naanị otu mkpụrụ okwu ya sị ya nna m ukwu ọ bụ gịnị bụ otu mkpụrụ okwu a ya sị ya na ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme ya jụọkwa ya biko nna m ukwu m ga-esikwanụ otu ole mụọ ihe site n'ihe mere eme ya sị ya na ọ bụ mkpụrụ okwu abụọ naanị ya sị ya nna m ukwu biko gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ ime mkpebi nke na-ekwesịghị ekwesị ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa inwe mkpebi ga-enyere mụ na gị aka na ndụ ọ ga-eme ka anyị ghara ịbụ ndị na aga ama otu anyị si eleba anya n'ọnọdụ ọ bụla nke anyị nwetara onwe anyị ọ bụrụ na ịnọgide na-enweghị mkpebi ị ga na-egbu oge ọtụtụ ihe ga-agabiga gị ndụ gị abụrụ nke ị na-etufu na-adịghị ihe iji ya na-eme ọ bụ ya kpatara o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-amụ otu a ga-esi wee nwee mkpebi ezi mkpebi mkpebi nke amamihe bụ onye ntụziaka ya mkpebi nke e mere na mgbe o kwesịrị ka emee mkpebi nke a apụghị ịgbara anyị mfe dịka emeworo ka o doo anyị anya n'ụbọchị taa na anyị ga-eme ihe ndị a naanị mgbe anyị bidoro mụwa otu esi enwe mkpebi wepụ ụjọ n'ime anyị ka anyị nwee ike mara ebe anyị na-elewe anya sị na ọ bụ ebe a ka anyị na-aga na ọ bụrụ na anyị malite ihe dị otu a lekwa ihe nlọpụta nke anyị ga-enweta site na ya dịka onye nta akụkọ a meworo ka anyị mara n'ụbọchị taa ọ dịghị mgbe ọ ga-adịrị gị mfe ịmụta inwe ezi mkpebi ma ọ bụrụ na ị mebeghị mkpebi mbụ ọ bụrụ na ịmalite ihe ọ bụla ọ pụrụ ịga nke ọma ọ pụrụ ịghọ aghọm mgbe aghọm ghọrọ gaa chọọ otu ị ga-esi wee gbakwaa ụzọ dị otu ahụ mgbe ọzọ ị na-eme ihe ọbịa bụ ihe o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-ejisi ike na-ahazi ihe ọ bụla nke na-abịa n'ụzọ anyị bụkwara ndị ọ ga-enyere aka ma anyị na-eme Chineke mbụ n'ihe ọ bụla nke anyị na-eme ka o wee duzie anyị n'ụzọ nke anyị kwesịrị ịga imeela onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa na echekụtara mụ na gị na onye na-enweghị mkpebi n'ime ndụ ya nwe ihe o tufuru ka anyị nwee mkpebi n'ime ndụ anyị mara na chineke hụrụ gị n'anya gị onye na-ege ntị nwee mkpebi n'ime ndụ gị ka chineke dozie okwu ya n'ime ndụ okenye eze nlewemchi onye chekụtara mụ na gị na ọnụmanọ n'ime ndụ onye na-enweghị mkpebi n'ime kraịst unu emeela ndị igbo ọma ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma nke udo na amara ngọzi chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ arigiria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụ ọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị egidi jekwuru na ngọzikwa ya emeghewo megide gị nnọọ Eze niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mgbaghara aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ejekwuru nna ebili jekwuru nna onye bi n'ikpe o nwere omiko nwekwa obi ebere naanị ya pụrụ ịgbaghara mmehie niile nke ya na mgbaghara aga nna aga onye dị ọ na-asị m ṅụọ ndọghachi anọ m n'ụwa na n'aka n'ime mmehie ya n'ime nsogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ọ na-asị m nwa

Seventh Day Adventist Church Choir Zion Herald unu emeela na abụ ọma nke unu nyere anyị obi anyị jupụtara n'ọṅụ anyị na-asị ka udo Chineke na amara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe anyị ga-ege ozi ọma nke sitere n'olu nwa nke Chineke n'ụbọchị taa Ihe dịrị gị na mma gị onye ọma na-ege anyị ntị n'oge nke a ka Chineke gọzie gị ka amara ya bakwara gị ụba oge ọzọ fọkwara anyị n'oge nke a dịka amara Chineke si dị ịnụ okwu ya nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ma gawa n'ihu imeela nna anyị nke eluigwe n'ihi ikwesịrị ntụkwasị obi ekele na otuto dịrị gị n'ihi ịdị mma gị nke iji kwe ka ndụ anyị fọọ n'oge nke a gbaghara anyị adịghị ọcha gbaghara anyị agazi agazi nyere anyị aka ọka nke ugbu anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta ma mee ka anyị ji ije n'ime okwu gị ka ihe wee dịrị anyị na mma n'aha Jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Timoti nke abụọ isi atọ amaokwu nke mbụ na nke abụọ Timoti nke abụọ isi atọ amaokwu nke mbụ na nke abụọ ma mara nke a n'oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ n'ihi na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị na-anya isi ndị mpako ndị nkwulu ndị na-ekweghị ndị mụrụ ha ndị na-enweghị ekele ndị na-adịghị ọcha n'obi isiokwu anyị n'oge nke a bụ gịnị mere ihe e ji si ike taa gịnị mere ihe e ji sie ike taa dịka ndị Igbo na-ekwu n'okwu si na a na-agwa ochintị na osula n'ihi gịnị mgbe onye si na ya anaghị anụ ihe nọ n'ọgba agha ma ọ ọgba ahịa ya na-ele anya ọ na-anụ ihe a na-eme mana ya hụ onye ukwu na onye nta vụrụ ihe ya ma nke ịchị n'aka ma nke ịvụ n'isi ma nke ị ga-ịkụ n'ụkwụ onye ọbụla n'ọsọ mgbe ọ hụrụ na mmadụ niile agbawala ọsọ ọ dịghị onye gị gasị ya onye ntị ngwa bilie gbaa ọsọ ọ ga-ịgbawa ọsọ n'ihi mmadụ niile a na-agba ọsọ egosila ya sị n'obodo adịghị mma na ọnọdụ adịkwaghị mma gịnị ka anyị na-achọ iwefụta ebe a n'oge nke a dịka ebe anyị si gụọ n'akwụkwọ nsọ si wee dị mana nke ọma n'oge dị oke egwu na-abịa n'oge ikpeazụ abịa gosia ihe ọjọọ niile akwụkwọ nsọ kpọrọ ya ihe ọjọọ dịka esi wee gụpụtasịa ya mana nye onye na-eme ya na onye na-ebi ndụ n'ime ya ọ bụ ihe ọma nye ya onwe ya n'ihi ọ chọrọ ya ọ na-amasị ya ọ na-enwe mmasị ị na-ebi ndụ n'ụzọ dị otu a ọ bụ ya mere anyị ji na-elenye anya n'isiokwu a bụ gịnị mere ihe ji dị ike taa akwụkwọ nsọ kwuru ya ihe siri ike n'ihi ndị mmadụ achọghịkwa ije ije n'ụzọ Chineke Abụọma isi iri abụọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ mere ka o wee anya na Jehova nwe ụwa n'uju ya elu ụwa dum mmadụ bi na ndị niile bi n'ime ya n'ihi na ya onwe ya tọrọ ntọala ya anyị na-ebido na ịtọ ntọala nke elu ụwa dịka Chineke tọrọ Chineke tọrọ ntọala ụwa mee ka o hiri n'ụkpụrụ n'usoro n'ụzọ dị mma nke ihe niile o kere eke ma mmadụ na ihe okike ndị ọzọ ga-ege ntị ma jee ije dịka ụkpụrụ nke iji ije n'ime ha si wee dị mana ihe anyị na-achọpụta n'ụbọchị taa bụ mmadụ achọghị ikwere na Chineke kere ụwa mmadụ achọghị ige ntị n'ụkpụrụ Chineke jikọ ụwa ya na-ebute ihe isi ike anyị ile anya n'ihe edere n'akwụkwọ Jenesis isi anọ amaokwu nke iri ruo na nke iri na abụọ anyị gị hụ na ihe gara isi ike n'ime ụwa karịa mgbe Adam na Eve nufuru isi n'okwu Chineke n'ihi gịnị Ken lechara anya gbuo nwanne ya nwoke Chineke wee kọcha ụwa si mgbe ụfọ mmadụ ga-emechi ihe niile o nwere ike ime obi ya sị ya imezuola ya laa mechie anya hie ụra n'ihi ihe nlụpụta ya ga-ịdị mma mana ọ gaghị ịdị otu ahụ n'ihi nkọcha nke Chineke kọchaworo ụwa ihe ọzọ mere ihe ji na-esi ike n'ime ụwa n'ụbọchị taa bụ dịka anyị na-ahụ ya n'akwụkwọ Malakai isi abụọ bido na amaokwu nke asaa ruo na nke itoolu gịnị bụ ihe dị ebe a na ndị kwesịrị ịgwa ndị mmadụ si ha na ihe adịghị mma anaghị agwa ha si ha na ihe adịghị mma anyị jizi okwu Chineke na-eme egwuregwu nke mere na ihe ọjọọ bịa ya na-arị ibe ya elu anyị kwesịrị ị na-aga ife Chineke n'ụlọ nzukọ ịnụ eziokwu nke na-esi n'ọnụ chineke dịka akwụkwọ nsọ si wee dee ya mana mgbe ụfọ anyị ruo n'ebe dị otu a ihe a ga-aghara anyị bụ ụgha ihe a ga-agwa anyị bụ ihe a chọrọ ntị anyị chọrọ ịnụ mgbe a na-agwa anyị ihe ntị anyị chọrọ ịnụ ihe ọ ga na-eme bụ ka ihe isi ike wee na-adị anyị lekwa anya n'akwụkwọ detronomi isi iri abụọ na asatọ amaokwu nke mbụ na nke abụọ anyị gị hụ ebe ahụ na nkọcha na ngọzi dị n'ige ntị n'okwu Chineke mgbe ị nụrụ okwu Chineke gị were ya mere ihe ọ ga ewetara gị ngọzi ma mgbe ị nụrụ okwu Chineke ma ọ bụ gị mechie ntị si na ị chọghị ịnụ ya gị na-eme ihe ọjọọ na-ebi ndụ dị ka ị chọrọ ọ ga ewetara gị nkọcha ọ ga-iweta ihe isi ike ọ ga eweta nramahụ ọ ga-iweta ọnwụ mberede ọ ga-iweta nrịrịa n'ihi ya ka o ji dị mkpa ọ bụrụ ihe anyị ga-agwa onwe anyị eziokwu n'oge nke a anyị ga-ịmara n'eziokwu si ee ọ bụ eziokwu na ihe isi ike kwesịrị ịdị n'ụwa n'ihi mmehie mana ihe isi ike na-esinye ike karịa ka ọ dị n'ụbọchị ndị gara aga taa n'ihi ihe ọjọọ a na-etinye aka n'ime ya onye ukwu nọ n'ịchụ ihe ọjọọ onye nta nọ n'ịchụ ihe ọjọọ onye nwere enwe nọ n'ụzọ ọjọọ onye enweghị enwe nọ n'ụzọ ọjọọ ọ dịkwaghị onye na-achọ iche uche ịlọghachikwute Chineke isi Chineke olee ihe m ga-eme ma ọ bụ aghụghọ ya bụrụ tigbuo zọgbuo ma ọ bụghị iji mma ya bụrụ iji egbe ọ bụghị iji egbe ọ bụ iji nsị ihe ọjọọ a na-aba ụba ọ dịkwanụ mgbe Chineke ga-ịhụ na ihe ọjọọ na-aba ụba n'ụwa ihe nlụpụta ya ghara ịbụ ihe isi ike ihe isi ike ga-adị n'ihi egeghị Chineke ntị ihe isi ike dị mmadụ rịọ Chineke si Chineke biko mere m amara Chineke mere ya amara mana olee otu Chineke ga-esi mere gị amara ebe ị na-ekwesị olu ike na mmehie na n'ihe ọjọọ n'ihi ya ka o ji dị mkpa n'ụbọchị taa dịka anyị na-ahụ na ihe isi ike nke anyị na-ahụ taa dị n'ihi egeghị Chineke ntị ekpere anyị bụ ka anyị wetuo onwe anyị ala rịọ amara n'ihu Chineke nwee nchegharị ma rịọ mgbaghara mmehie Chineke ga-ewefuru anyị ọtụtụ ihe isi ike ndị a ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe onye dị nsọ n'ihi na ikwela ka anyị nụ okwu gị taa kwee ka o biri n'ime anyị ka anyị ji ije dị ka ị na-achọ ka ihe wee dịrị anyị mfe ma dịrị anyị na mma n'aha Jizọs bụ onye gbapụtara anyị Amen. Amen. Amen. gị nwa chineke ọma na-ege ntị ka anyị gbalịa na-eso na nzọmụkwụ nke kraịst ka anyị gbalịa na-atụkwasị chineke obi n'ihe isi ike nke ụwa anyị nọ n'ime ya n'ugbu a ọ bụ nwa oge nta ihe niile ga-agụsị mgbe chineke ga-apụta bịa kpọrọ ụmụ ya laa n'eluigwe anyị ekelela gị onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho dot com awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo